Gracias. Yeah.

Yeah, man. 네. mbọchị ichepụtaghị ịmụ ihe ọ ga-abụ ihe anyị bịa ka anyị mezuo iwu wee tinye aka n'ife ebubo ka ọ ga-adị nna anyị na-ayọ gị mee ka ọ dịrị Igbo mma bara itinye ndị ga-achị ndị Igbo ndị ga-achị ha chịta ha ọfụma anyị na-ekpe ekpere n'afọ Peter Obi n'afọ sinetọ used to make Ajajazze and other people trying to make things easier for Igbos. But we believe you will make it. You've already made it. We are just trying to rejoice. We plead that you make everything possible, no matter the plan of evil men. We believe that it will be realized that Victor is already there, that p b is already there, that Adajanse is already there, every Labour Party is already member is there. Please God, what would be better for Igbo man is P2B and Labour Party as of today. You've made it to be like that. That was why you made everything to be easier for us. It's, we are now pleading that As you've made it, let it be so in Jesus' name. In the name of the Father. Um, na oh, Abuja onye kpọpụ si ọ ga-eje wee ji ndị nyere anyị ga-alụ ọrụ ga ya wee jee Abuja na onye Chineke anaghị ụlọ ọbịa bịara na ebe ọ na ị eje ụgbọ agbọghọ mụ ife ga-eme eme ị ga-eje nata ike ijere je ọrụ ahịa ahụ mma ebe nwa dị ada na-adazi gị kedu ga adachụwazi onye otu ebe itu ube anyị maara onye ọrụ ọ na-emela anyị ekele ka anyị yọrọ tupu na anyị na-ayọ ọdụ ka anyị tọji atụ aka onye nwanyị amen oke osisi ekene mụnụ adazi ekene mụnụ daalụ nụ ọ ga-adịrị ụnụ mma n'aha jizọs Labour Party, hold ever, hold ever, backward never. Ẹgbẹ́ kúrò ló bìnrin ẹ̀kẹ́. Ẹgbẹ́ kúrò ló bìnrin ẹ̀kẹ́. Ẹgbẹ́ sẹ̀lẹ̀ mmadụ atọ. Ẹgbẹ́ sẹ̀lẹ̀ mama, papa na pikin. Ayọ̀ bụ ekwu. Ẹgbẹ́ sẹ̀lẹ̀ mmadụ atọ yiri ezinụlọ dị atọ. ebe esere josef mary na jizọs mmadụ ka ọnụ hụrụ a ya n'obinye aka ebe a ga-eji binye n'aka bụ aka nke a lekwa aka a ga-eji binye n'aka ebe a nke a ọ bịara arụ ihe na mmepe na ink iwelie jee ebe lụọ afọ tinye aka elu a ga-achịnye gị barata ka ịtọ na satọdee ọnụ atọ bụ enwere ndị otu ọbụla ndị Labour Party ndị PDP ndị NNPP ndị APC nke nwere nwere mmadụ ịtọ a ga-atụwa akwụkwọ e, Labour Party nwere Peter Obi for president nwee Victor Ume for senate nwee George Ogoblubia Gbajanze for house of reps ịga na nke nna onye na-ebe aha bụ onye isi eh, prezidenti bụ Atiku Abubakar ọ naghị atụ nke anwa uche ebubo kwu ya n'azụ ụnọrọ achụkwu nke ahụ nwoke ukwu kwu ya n'azụ ụnọrọ achụ nke ahụ atụrụ Peter Obi na Ọhamadike ndị otu ya enwezi onye ọzọ a ga-atụrụ mmadụ ozuo n'oke ka anyị ghara ịgbada maka ndị nke ọzọ ije na abụja ndị abụja enwere prezident mmadụ azọ prezident onwere ebe a na-atụnyere onye enwere onye bi ebi Abụja Peter dị ndị nke ebi Abụja ije na abụja onye na-azọ nụ na-abụga otu o si ya were nọ n'ihu ya ofu onye okpurukpuru ya n'azụ nwa okpurukpu ya n'azụ ọ bụrụ na ihe tụmakebere na-atụrụ onye ọ na-agụ prezidenti ọ prezidenti mebiri mmadụ ịbụọ nke ọzọ sinetọ na House of Rep etu o si wee dị arara ọkaghara ya wee na-aga ana m ekene the president general aha abụba mba na osi ya ma adazi nnukwu youth are obedient and victorious daalụnụ unu gosiri eziokwu na aba na unu tinyere ọ chapụrụ achapụ n'ebe a ndị amụrụ ụlọ anaghị eke n'ụlọ ndị amụrụ ụlọ daalụnụ ndị amụrụ ụlọ gwara ụmụ ada ọ ndị amụrụ ụlọ na-adazi ụmụ ada ka ụnụ ruru ee daalụnụ ndị ee

ama m ọnwa ya na akpọ Helen Mbakwe otu ezinụlọ ha maka nwaanyị a anyị ada afụ bi bifọ ọ na-elefu na ka abịara for the first time ọ ndị na-eso ndị Hausa nakwa nkwasị owe si eje zara sineti ebe a bụghị ego otu ndị kata banki si anye ntu mmiri na si na ọdịọ mana ebiri na ego n'ugwu Hausa bụrụ gbarata ebe maka ego ofu a epụrụta gị ebe na-eburu na-ekewe ha dozie na-ele na be anyị ịchọọ inye 1.5 million ha enyeghị 1 million ego ọfụrụ ndị oru 500,000 ebe ndị Igbo na taa ụzọ oge niile soba na-ekwu abụ ya Mrs. Nwaka now thank you for your wonderful prayers uh, when people listen to the words used in the prayer I mean I listen to the prayer used in the the words used in the prayers ikpelikpe gị ikpere ekpere gị very summarily and direct to the point And ndị a ga-atụrụ akwụkwọ Peter Obi e, Victor Ume and Agaja e, Nze ka hụ na National Assembly and na Saturday 11th March nakwanye nke Ada Igwe Nkechi Ogbuopi nwanyị bekee ojere na-ekwu ebe na akwụkwọ arawa arawa rapụrụ ndị ọzọ maka na ekwuwe na anyị emego nke adazi nnukwu House ebere nwa wotiere ebele na 2011 obie ya je nke ugbo onye abịa ọ ga-eme ndị ọzọ ka ewee na-atụwa aka were atụ ọ ga-adụrụ nụ mma okwugara ekele m na-ekwu okwu na-adazi bụta nyere nke senana ga-ekwu ekwu m okwu ogologo oge ndị bịa ọnụ mana ndị be anyị ekwu na ibe onye na-eme ka eji ama atụ ya na-adazi nnukwu ebe a mmadụ kọwa maka mụnwa oge niile ọ ndị bụrụ na izizi aka unu na-akọwa maka m maka na efu na mbụ onye adaziri ọ bụ m bịara echiri m nwadị na mba ka m mee ka ndị adazi mata nọọ ma mmadụ ka ebu ụzọ mụ na St. Joseph Hospital 11 April 1939 nye onwe izi amụ na ụlọ ọgwụ nwa bụ ụzọ bịa ọ ma mmadụ amụkwa m hospital a 1962 19 July 1962 ndị kọleji n'ebe a mmanwụ mpọnọ na ndị adazi karịa ndị adazi bi outside mmanwụ kọnọ niile dị n'obodo a fụ ndị obodo a n'anya onwe ebe nji ndị adazi nnukwu anatara na onwe ya anatara ya so na rekọdụ m dị ebe a dị very clear ọ bụrụ elekshọn ruo abịa nye kwuo anyị na-asụ onye ada na ọ na-eke ego nwe ọgbakọ n'ebe a nye kedu O etu 2000 ahụ ga-emere anybody 2000 ya kere onye the money 2000 ga-abụ ndị mmegoro ọdọdụ ife ga last ndị ga-anọtụ aka ndị anyị aka ndị obodo ana na adịnye adazi ka obodo nke m ndị graduate na ndị ka nọ na na-agụ education is the best empowerment, and that's what I'm doing. Alone ICT Center, that we're Nabugendo, that ICT Center will be furnishing and uh, generator and uh, compute 11 computer sets with all the modern is over 16 million naira. All the other one. I'm going to go many classroom blocks there. Then on Sunday, uh, ɛwɔ obi si adwo kɛlɛ ndị bịa nọ na bọs si adwo ndị bịa pụ ma the church nọ there akọs anything less than two hundred and fifty million naira nnochi anya ebe the church anya ọ bụrụ ka mmadụ abata ebe ọ kụkọ ndị dị n'ime two million you wanna vote two million nwere ebe ọ jere anaghị m participate ka PG sokwu ihe niile na-eme na-abata anaghị m participate aka na ndị dị na the town onwereba na mmadụ atọ kpọmkwem na-eme na-aga so na elekshọn na-abịa na satọde ana m enye na ashọrans na unu votu Labour Party all through which I know that you will do you will continue to benefit from good representation apart from onye na-eme ndị Igbo general in Nigeria aga m na-emere ụnụ ebe ga na-adị ọkpụrụkpụ a na-akpọ project gasị na inye ndị mmadụ opportunity to get employed five people get to the Nigerian Railway Corporation wey dem na senate ofunyi wey na dazi ofunyi wey na dazi so na ịta ka a ga-esi na enwe ya ndị mara na benefit ọyịba na atọ na mmadụ ọ bụrụ ọrụ wayo ebe ọtụ asị gafere akụkọ isi na isi that's not the way so ọ na-ekele unu wee sị na good news m nwere for you bụ na uh, the same bịara na agbara m akwụkwọ na akụkọ obodo m yes ndị apụl enyero jọjment ma na-achọka ha enye jọjment maka ama na eziokwu ya apụta anyị anụgidegide ọgụ enyenyere jọjment mụrụ mọnin so ọ bụrụ nke echi asị ha nwere daut so by 10am anyị anụgodi ọgụ agụọ the judgment and when the judgment comes out i'm sure that we celebrate in this community. enwere m ka ọ dị so na ibe niile chineke ndị aka ya ọwara onwe ya ụzọ Biba na no ye Pulata, Anime Kenunu. Anime did about four, five other communities today. Now, and I can hear. So, on that,